AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa gaziere gị ezi nwanne m onye mụ na ya na-ezukọ n'ụbọchị taa ka amara nke Chineke bara gị ụba anyị abịala ọzọ n'ụbọchị taa ileba anya na ntụgharị uche nke ukwuu nke ezinụlọ amaghị m modoro anyị anya n'ụbọchị gara aga mgbe anyị mere ka amatasị na isiokwu anyị n'izu a bụ nke si mmadụ ịkọcha onwe ya lee otu ụzọ mmadụ pụrụ isi mee ka nkọcha bịakwasị ya ọ bụrụ na ị soro m gaa n'akwụkwọ onye ozi dị ka Mak isi iri na anọ malite na nke iri isii na isii ruo na nke iri asaa na abụọ ọ dị otu ihe mere ebe ahụ nke a bụ mgbe ndị Rom jidere Jizọs gaa na obi onye isi nchụaja n'ebe ahụ ka Pita nọ gọnarị Jizọs ọtụtụ ugbo ruo mgbe ọ na-achọ ịgọnarị Jizọs nke ugbo atọ ime ka ndị ahụ lere ya anya ma ya nke ọma si na ya na jizọs na-eso n'ọbụ onye na-eso ụzọ jizọs ka ha sepụ ya ọnụ n'ahụ pita kọchara onwe ya ọ bụrụ na ọ dị onye dị ka onye a amaghị m ọ bụghị naanị nke a ka pita na-ekwu okwu a ime ka anya pụọ ya n'arụ pita ṅụọ iyi na ọ maghị onye jizọs bụ n'ọnọdụ dị ka nke a pita ewetawo nkọcha anya onwe ya ngwa ngwa ọ ghọtara onwe ya riere onwe ya uju bee akwa n'ihi ọ matala ihe o mere ya echetakwa okwu jizọs gwara ya tutu nke a na-eme ọ bụ gịnị mere ngwa ngwa abalị atọ gasịrị jizọs biliri n'ọnwụ ili wee bụrụ ihe tọgbọrọ n'efu mgbe ụmụ nwanyị ndị gara ite ili jizọs mmanụ n'ụtụtụ ụbọchị mbụ n'izu garuru ebe ahụ chọpụta na ili tọgbọ nke efu gịnị ka ndị mmụọ ozi gwara ha ndị mmụọ ozi si ha gaa gwa ndị na-eso ụzọ ya na Pita na o biliwo n'ọnwụ ọ gawa ori galili biko chọta nke a n'akwụkwọ maka isi iri na isi amaokwu nke asaa ọ bụrụ na ị ghọtara asụsụ a ndị mmụọ ozi sụrụ ebe a gaanụ gwa ndị na-eso ụzọ ya na Pita nke pụtara na n'ihi ọnọdụ nke Pita dowere onwe ya agụpụwo ya ọ bụkwaghị otu n'ime ndị na-eso ụzọ Jizọs n'ihi okwu ọnụ ya ya ghọọ onye na-abụkwaghị onye na-eso ụzọ Jizọs bụ Pita ọ bụ ngwa ngwa a na-ajụ ajụjụ ọ bụ ya bụ onye mbụ a na-ekpughere ọsịsa nye ajụjụ ahụ ma mgbe ọ hụrụ ihe ka anya ya Pita gọnarị Jizọs nke ịkọcha onwe ya ịṅụ iyi ọ makwara onye Jizọs bụ ma gị onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ịgụọ gụọ n'akwụkwọ Jọn isi iri abụọ na otu ịmalite na amaokwu nke iri na ise ruo na nke iri na asaa ị ga-ahụ ebe ahụ emere ka o doo anya si n'akụkụ mmiri nke galili jizọs na obi ebere ya mere ka pita bụrụ onye a nabatara onye agbaghaworo onye a napụtaworo n'ọnọdụ nke ahụ o dowere onwe ya mee ya ka ọ bụrụkwa ihe ọ bụ bụrụ onye na-eso ụzọ jizọs ọ bụ ya kpatara ọ bụrụ na ịgụ ebe a anyị kpọpụtara jọn isi iri abụọ na otu malite na mokwu nke na ise ruo na mokwu nke na asaa ị ga-ahụ na jizọs jụrụ pita ugboro atọ ị hụrụ m n'anya pita si ee onye nwe m ahụrụ m gị n'anya ya jụọ ya nke ugboro abụọ ị hụrụ m n'anya ya si ee onye nwe m ị makwa na ahụrụ m gị n'anya ya jụọ ya nke ugboro atọ pita ị hụrụ m n'anya gị onye mụ na ya na-atụgharị uche nke a wute pita rie nne ọ dịghị mgbe ọ matara n'ihi na ọ gọnarịrị jizọs ugboro atọ jizọs jụọ ya ajụjụ a ugboro atọ ịtọ ya na-agbụ nke ọbụna nkọcha nke o meworo ka ọ bịakwasị ya nke gụpụrụ ya n'ịbụ onye na-eso ụzọ jizọs na nramahụ pụrụ iso ụdị ịṅụ iyi a nke ọ ṅụrụ chetakwa na ọ bụrụ n'ụbọchị mụ na gị taa mgbe mmadụ na-achọ igburu onwe ya ma ọ bụ ịgọpụ onwe ya n'ọnọdụ dị ka nke a gị onye mụ na ya na-atụgharị uche kwesịrị ịghọta na nke a bụ eziokwu ọ dị mgbe mmadụ na ibe ya ga-emegide ihe n'ụwa nke anyị ya sị m hmm, over my ded body na ọ bụ naanị ma ya nwụrụ ma ile anya gaa hụ na ihe ndị ahụ a na-ekwu okwu ya bụ eziokwu n'ọnọdụ dị ka nke a nkọcha aghaghị dakwasị onye dị otu ahụ ma mgbe jizọs ji bịa lee pita anya uhu mgbalị niile pita na ọnụnụ ọkụ n'obi pita hụ na pita bụ onye kpachara agwa nke dị otu a onye ekwesịghị ntụkwasị obi ya pụtaworo ihe jizọs mere pita ebere jụọ ya simon pita ị hụrụ m n'anya ya sị ya ee onye nwe m ya jụọ ya nke abụọ jụọ ya nke atọ ihe anyị na-achọ iwepụta ugbu a bụ na otu a jizọs si napụta pita na nramahụ a nke ịbụ onye wezugara onwe ya na ịbụ onye na-eso ụzọ jizọs n'ịma na ọnya nke a dị otu a gị onwe gị mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa tutu anyị na-ahazi okwu ndị a bịaruo na njedebe biko mgbe ọ bụla ikwupụrụ okwu ahụ site na ntụgharị uche anyị n'ụbọchị ndị a nke obi gị tara gị ụta ekwesịghịra m ikwu okwu a ruo otu a si n'ọnọdụ dị otu ahụ chegharịa rịọ Chineke si ya na ịchegharịwo gasị Chineke na ịkagbuwo okwu ndị ahụ ikwuru kwuru gasị Chineke n'ihi ihe ndị a niile na ị na-eji ngọzi na-agbanwe okwu ọjọọ niile ndị a nkọcha nke ịkọchaworo nwaanyị gị nkọcha nke ịkọchaworo nwa gị nwoke nwa gị nwaanyị nkọcha nke ịkọchaworo onye nọ n'okpuru gị nkọcha ahụ nke ịkọchaworo nwa na-amụ ihe n'aka gị gị onye mụ na ya na-atụgharị uche nke a bụ naanị ụzọ ị ga-esi gbụrụ onwe gị pụọ na nramahụ ndị dị otu a ma chetakwa na ị ghaghị ịghọta si n'ezie na site n'okwu ọnụ gị na iwetawo nkọcha nye onwe gị mgbe ịghọtara nke a biko chegharịa n'ime obi gị kagbuo okwu ọjọọ ahụ nke ị kwuworo ma kwugharịa ya were ngọzi sochi ya azụ ọtụtụ ndị nne na nna ndị na-aghọtaghị ya n'ụzọ dị otu a ihe nke a ji mkpa bụ na eleghị anya mgbe nhụkụ ihe ndị a ga-eme n'ime ndụ nwa ahụ ị gaghị anọ ya ọ dịkwana onye ga-eme ka ọ matasị lekwa ihe na-eme na ndụ ya ọ bụkwa naanị site na amara Chineke ma ọ bụrụ na ị nọ ya ya daba na ịghọtara mee ngwa ngwa tọpụ nwatakịrị dị otu a na-agbụ ya gaziere gị obi ụtọ ka anyị ji na-ekele onye okenye nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ anyị na-arịọ ka ngọzi Chineke nduzi ya na ịhụnanya ya bara gị na ezinụlọ gị ụba n'aha Jizọs ọ bụrụ na ihe ndị a masịrị gị onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị na 0706 363 7224 detara anyị akwụkwọ email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com maọbụ awrnigeria at gmail dot com ezinwa chineke ọma na-ege ntị n'ọnụ nwayọọ ma anyị ga-ewetara anyị abụọ ma ma nabatakwa onye mgbasa ozi nwa chineke nọ na njikere ka anyị tinye ya n'ekpere haleluya amen ohere ọma ọzọ abịakwala chineke inyeju ndị ya afọ site n'okwu ya okwu nke na-enye ndụ okwu nke na-eduzi ụzọ okwu nke na-agba ume nna bịa mere onwe gị aha n'oge awa site n'okwu gị lekwa m onye mmehie na-adịghị ọcha adịghị m ike mejupụta m n'ike gị amaghị m ihe m ga-ekwu bịa kwuo n'ime m ka ọ bụrụ ngọzi nye ntị ọ bụla nke na-anụ na jizọs kraịst bụ onye nwanyị amen akọ na uche akọ na uche m na-ekwu okwu ya bụ nke olu oyibo na-akpọ conscience akọ na uche ka anyị gaa n'akwụkwọ titus isi mgbamokwu nke iri na ise ebe ahụ si ihe niile dị ọcha na ebe a ndị dị ọcha nọ mana ebe ndị emeworo ndị na-ekweghị ekwe dị ọ dịghị ihe ọbụla dị ọcha kama emerụwo ma uche ha ma akọnuche ha akọnuche na ihe niile dị ọcha n'ebe ndị kwere ekwe nọ onye na-ekweghị ekwe na-emerụọla akọnuche ya niile na ọ dịghị ihe dị ọcha n'obi ya ha na-ekwupụta na ha matara chineke ma ọlụ ha niile ka ha ji na-agọnarị ya ebe ha bụ ihe arụ ndị na-adịghị ekwenyekwa bụrụkwa ndị ajụrụ ajụ n'ebe ezi niile ọbụla dị alaluya akọ na uche e nwere dị ndụ nwere akọnuche nwụrụ anwụ akọnuche dị ndụ na-eme ihe chineke na-achọ akọnuche nwụrụ anwụ adịghị amadị ọmadịghị ihe chineke chọrọ ka ọ fọ ime ya eme ee akwụsị ebe anyị gụrụ na akwụkwọ titus nke mbụ mere ka anyị mara na n'ebe ndị e meworo ndị kwere ekwe akọnuche ha na-adị ndụ ndị na-ekweghị ekwe akọnuche ha nwụrụ anwụ gị nwa nke chineke ele gị nke ị nwere ị nwere nke dị ndụ ka ọ bụ nke nwụrụ anwụ onye ọbụla na-enweghị ezi akọ na na-alụ ọlụ ọjọọ kwa ụbọchị ọ bụ enweghị ezi akọ uche kpatara oke arụmarụ n'ụwa taa enweghị ezi akọ na uche kpatara oke mpụ na arụrụ ala enweghị ezi akọ na uche mere oke ihe ọjọọ nke nọ n'ụwa ji na-amụba amụba enweghị ezi akọ na uche mere mmadụ na-ahụ ibe ya hụkwa gị mmadụ ka ibe gị oke mwụfu ọbara enweghị ezi akọ na uche oke ohi enweghị ezi akọ na uche bụ na agbọghọbịa ga-eto dị ilu dị ọgaghị alụ di agbọghọbịa gaga were ụlọ biri agbọghọbịa ga-atụrụ ime mụọ nware agbọghọbịa akọ na uche alanụ ma agbọghọbịa laa ụmụ okorobịa ọ dịkwaghị onye na-achọ mkpata ego n'ụzọ chineke gọziri enweghị ezi akọ na uche na-apụta n'ojiji ọ na-apụta n'okwu ọnụ ọ na-apụta na nhọrọ nke enyi anyị na-eme eme n'ihi enweghị ezi akọ na uche ụwa nọ na nsogbu taa n'ihi ndị na-enweghị ezi akọ na uche gịnị bụkwa na ịtụ egwu ya egwu anyị nwere bụ na ndị na-enwekwaghị ezi akọ na uche na aghọgbukwu onwe ha ha bụ ndị na-ekwupụta na ha maara chineke ma ọlụ ha niile adịghị egosi ihe ha na-ekwupụta ya eme anyị anyị makwago onye bụ onye ha jupụtara na arụ arụ ejupụta n'ime nzukọ arụ ejupụta na ezinụlọ niile arụ ejupụta ebe niile n'ihi ndị na-enweghị ezi akọ a ha adịghị ekwenye ekwenye ee ha bụ ndị ajụrụ jụrụ ajụ chineke si na ajụrụ ha ajụ na ọlụ ha niile bụkwa ihe ajụrụ ajụ ị na-alụrụ chineke ọlụ na-enweghị obi ọcha ọlụ gị niile furu ọhịa ọ bụ ihe ajụrụ ajụ ndị na-enweghị ezi n'uche bụ ndị na-aga ejere chineke ozi jere gidere chineke ozi ọ bụ ndị ahụ akwụkwọmatụ mere ka anyị maa na chineke si ha si n'iru ya pụọ na abụ ndị lụrụ ọrụ nke ọchịchịrị ndị ọrụ ha na-adịghị mma n'iru ya onye nwere ezi n'uche ga na-achọ ịrụ ọrụ mara na ọlụ ọ na-alụ na o nwere ụbọchị ọ ga-enye nguzi otu niile o si rụọ onye nwere ezi akọ ga-ama na ọdụ onye kere eluigwe n'ụwa na ọ nọ n'eluigwe nke atọ na anya ya na-agazi ụwa niile na ọ na-ahụ na ihe na-ahụ na nzuzo onye nwere ezi akọ na uche ga-ama na ọ bụ enweghị ezi akọ na uche bụ na ụmụ okorobịa na-abịa buru nne buru nna etinye n'ụgbọala akpọwa aha ego akọ na uche anwụọla enweghị ezi akọ na uche akwụkwọ nsọ mere ka anyị mata na akwụkwọ eklesiastis isi itoolu amaokwu nke iri ihe ọ bụla aka gị na ahụ ime ma ime ya nke ọma n'ihi na ọ dịghị ọrụ dịrị anyị maọbụ echiche ma ọ bụ ihe ọmụma ma ọ maọbụ amamihe dị n'ala mmụọ ebe anyị na-ala ọ bụ enweghị ezi akọ na uche chineke nyere gị amara kpọọ gị tee gotite mmanụ dịka onye onye okenye nke nzukọ okenye nke nzukọ bịawa ụlọ bịa ụlọ ụlọ nzukọ chineke gị gwere ọgwụ bịa a na-abịa ụlọ nzukọ chineke nwa chineke bara ifere ekpere chineke eburu ọrịa laa a na-abịa ụlọ nzukọ chineke nwa chineke ada n'ihi ihe nwanne ma ọ bụ nwanna ji bata n'ụlọ nzukọ akọnuche anwụọla ọ bụ enweghị ezi akọnuche kpatara ihe ndị a nsogbu niile anyị na-enwe n'ụwa taa bụ enweghị ezi akọnuche enweghị ezi akọnuche kpatara oke ụkọ enweghị ezi akọnuche kpatara oke oke ụbịam na ogbenye juru ebe niile taa enweghị ezi akọnuche na-akpata ọnwụ erughị eru juru ebe niile ọnwụ erughị eru gị onye na-akwụ ụgbọala ịkwụlie gị were echiche ọjọọ na-akwụ ụgbọala tupu ị mara ihe na-eme ndị niile ma goma ndị ibu awụsala n'okporo ụzọ n'ihe enweghị ezi akọ uche enweghị ezi akọ ọ na-ebute agha ụzụ agha ebe niile udo adịghị n'ihi enweghị ezi akọ n'uche kama ezi akọ ma ọ bụrụ na anyị gụọ n'akwụkwọ jọn isi iri na otu amaokwu nke iri atọ na ise ezi akọ na na-enwe obi ebere jizọs kraịst nwere ezi akọ n'uche n'ihi na mgbe a gwara ya na enyi ya nwoke bụ lazarọs dara n'ụra ọnwụ ezi akọnuche na-eme gị gị nwee mwute mgbe mmadụ ibe gị nọ na nọ na nsogbu onye na-enweghị ezi akọnuche ịnụ na ihe mere nwanna gị n'ime nzukọ gị chịwa ịnụ na ihe mere nwanna gị onye agbata obi gị gị ṅụrịwa ọ bụ enweghị ezi akọnuche ezi n'uche na-aṅụrị ọṅụ mgbe ndị ọzọ na-aṅụrị ezi akọnuche na-eri uju mgbe ndị ọzọ na-eri uju ọ na-enwe ọmịiko ọ na-ewezuga nsogbu ezi akọnuche ezi akọnuche na-ebute mbụ n'elu ezi akọnuche ọ na-ahụ ezi ihe n'anya onye na-enweghị ezi uche ihe ọma mere onye ọzọ adịghị gị mma ọ gwụla ma naanị gị ka o mere ụmụ onye ọzọ mụrụ adịghị gị mma naanị gị ka e mere ụmụ ụmụ akụnụba onye ọzọ adịghị gị mma naanị gị ga-abụ ọgaranya aa ezi akọnuche na an̄ụrị aṅụrị ọṅụ na ihe ọma mere ndị ọzọ ọ na-eme ka ihe gara mmadụ nke ọma nwanne m nwoke nwanne m nwaanyị mmadụ ọbụla chineke kere eke onye na-anya akọnuche ajụjụ ma bụrụ oge awa ele gị akọnuche nke ị nwere ị nwere ezi akọnuche ị chọrọ ka ihe gara gị nke ọma ị chọrọ ka ọnọdụ ọjọọ gị gbanwee ị chọrọ ka anya mmiri gị bie ị chọrọ ka udo bata n'ezinụlọ gị ị chọrọ ka udo chiwe eze na nzukọ ka anyị rịọ chineke ka o megharịa anyị obi nye anyị ezi akọ na uche n'ihi na ọ gwụla n'ezi akọ na uche obi ọmịiko dị n'ime ya ka ndị ya ga-eji ṅụrị ọṅụ akwụkwọ nsọ mere ka anyị mara na mgbe ndị ezi omume na-achị na ụmụ chineke na-aṅụrị ọṅụ ọ bụ ezi akọ na uche ka ọchịchị ga-eji rute gị aka gị mee ndị na-achị achị ka ha bụrụ ndị na-aṅụrị ọṅụ ndị ọchịchị na-enweghị ezi akọ uche ha maara naanị onwe ha na ezinụlọ ha anya mmiri ụmụ ogbenye anaghị erute ha anya mmiri ndị ha na-achị anaghị abụrụ anyị ọbụla hel chineke ọ bụ ruo ole mgbe ka ị ga-eji amara mee ka ndị gị chọwa gị n'ime mmụọ na eziokwu nye anyị ezi akọ na uche inwe obi ebere na-arụ onwe anyị nwee obi ebere na-arụ ụmụnne anyị nye anyị ezi akọ uche ịdabere naanị na gị hụ gị n'anya na ihe niile ị hụrụ n'anya anyị dabere na gị anyị tụkwasịrị gị obi nkwuwa okwu m bụ na mgbe ọbụla anyị kpọrọ gị na ị ga-abịazi anyị doziere anyị ọnọdụ anyị ọnọdụ anyị adịghị mma n'ihi ihe akọnuche ọjọọ na-emetara n'ọgbọ anyị chineke ị pụrụ ime ihe niile bịa mere m ya riwe otuto riwe ọjịja mma otuto niile bụrụ nke gị site n'ugbo ruo mgbe niile ebighị ebi amen unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi si na-abịara unu Adventist World Radio nwa chineke ọma na-ege ntị ka anyị were ohere ọma kelee onye mgbasa ozi Queen Grace Okechukwu nwa chineke tere mmanụ onye nyere anyị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-erute anyị nso arụ ekpere anyị n'ụbọchị taa bụ ka nanya chineke ngọzi ya na amamihe ya nọnyere nwanne anyị nwaanyị Queen Grace ruo mgbe niile ebighị ebi amen ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ịnwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a arigiria at yahoo com at yaho maọbụ awrnigeria at gmail awrnigeria at gmail dot onye ọma na-ege ntị gbalịa kọrọ na ekwentị ọ bụrụ na ị nwere ajụjụ na 070 6363 7224 070 6363 7224 mara na ị nwere ike ịga ozi ọma nke taa na www. awr.org gị tinye asụsụ Igbo www.awr.org chekụta itinye asụsụ Igbo ka Chineke gọzie ndị kwupụtara nọ ma ndị gere ege n'aha Jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosmary gine lowrence na si echi ka anyị zukọkwa woo!